AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa n'ezie ana m ewere gị na-ewere ezinụlọ gị na ihe niile nke gbasara gị na-eche n'iru chineke na-asị ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ gaziere anyị niile n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ anyị na-elebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ cheta na ihe anyị na-achọ ịtụghasị n'ụbọchị ndị a bụ ọtụtụ n'ime ihe ndị na-ewetara anyị ọgbachi dịka mmadụ dịka ezinụlọ dịka amaala na obodo niile dị iche iche isiokwu anyị n'ụbọchị taa bụ nke a kpọrọ arụsị n'ụzọ dị iche iche cheta na ụbọchị gara aga anyị kwuru okwu gbasara arụsị ndị a dịka otu n'ime ihe ndị ọ bụ ime n'ezie Chineke aghaghị ịgbaru iru ya ebe gị onwe gị nọ ọ ghaghị iweta ihe ndị a n'ọnọdụ ikpe anyị sị na ụmụ ihe ndị a bụ ndị nke na-eweta nkọcha nke na-esi n'ọgbọ rue n'ọgbọ bụ ife arụsị ma otu ọ dị a na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa na ihe ndị a anyị na-akpọ arụsị nke ị nwere ike ịhụ kweta n'ọba arụsị ma ahụ mata n'ọba arụsị ọ bụghị nga ihe ndị a kwara na ọ dị ọtụtụ ụzọ ndị ọzọ ihe ndị ọzọ anyị pụrụ ịhụ anyị agaghị ama na ha bụ arụsị anyị agaghị ama na mmadụ pụrụ ikwe n'ihe dị otu a n'ihi na e werewo nka na oke aha kwachie ihe ihe ndị a pụtara ma ndị bekee na-akpọ ihe ndị dị otu a ọkọlt ọkọlt bụkwanụ asụsụ latịn akọwa ya na asụsụ anyị ihe ọ pụtara bụ ihe nzuzo ihe ekpuchiri ekpuchi ihe na-apụghị ịghọta nke ọma ma ihe na-eme n'ebe nzuzo ndị a gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke na-agụ mkpụrụ obi nke mmadụ agụ rie nne bụnarị site na mgbe ochie mana ụwa anyị n'ụbọchị taa ọ dị ihe abụọ nke mmadụ na-achọsi ike na ndụ ya nke mbụ bụ mmụta ndị mmadụ chọrọ oke mmụta nke ọzọ bụrụ ike ndị mmadụ chọrọ ike ọ dị mgbe ndị mmadụ na-achọ ihe ndị a n'ụzọ nke a ga-asị na ọ bụ ụzọ nke kwesịrị ka esi wee chọọ ha n'anya ha ma ọ bụrụ na ha chọọ ihe ndị a o rughị ha aka gịnị ka ha na-eme gaa hụ na mmadụ ga-ebido mafee aka na ebe nke ọzọ ebe ikike nke karịrị mmadụ na-ahazi ihe na-eme na ya ọ bụ n'oge dị ka nke bụ mgbe mmadụ na-anaghị aghọtacha mgbe o ji daba n'ọnya nke onye iro n'ọnya nke ihe nzuzo ndị a ihe anyị ji na-ekwu okwu a taa bụ ka anyị ghọtasị na ọ dị naanị ụzọ abụọ nke mmadụ ga-esi wee chọọ mmụta na ike na dị elu n'ụwa a niile nke mụ na gị bi n'ime ya ọ pụrụ ịbụ na ike ndị a ga-abịa site n'ebe Chineke nọ ma bụ n'ebe ekwensu nọ nke bụ onye iro n'ụdị ọ mmụta na ike a si wee rue anyị aka ọ ghaghị bụ site n'ebe Chineke nọ ma ọ bụ n'ebe ekwensu nọ ọ bụrụ na ikike dị otu a na mmụta dị otu a esite n'ebe Chineke nọ bịa n'ezie ị ụzọ ihe ị na-eme ziri ezi ma ọ bụrụ na o site n'aka nke ọzọ bịa lee anya ị na-achọ ike ndị a n'ụzọ na-ekwesịghị ekwesị n'ụzọ na ọ gaghị alụpụta ihe ọma ọbụla nye gị n'ụzọ ọ ga-etinye gị na nramahụ ebe ọ bụ na alaeze nke chineke bụ alaeze nke ìhè onye ọbụla ndị niile ọbụla ndị na-efe chineke n'ezie bụ ndị na-amara chineke marakwa ihe ha na-eme ma n'aka nke ọzọ onye ọbụla nke na-efe onye iro n'ihi na alaeze ya bụ alaeze nke ọchịchịrị ị ga-achọpụta na ọtụtụ n'ime ha amaghị onye ha na-efe ha amakwanụ ihe ha nọ n'ime ya ha amaghị ihe ha na-eme jụọ m n'ụzọ dị aṅaa achọrọ m ime ka ị mata n'ụbọchị taa onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị na-akpata mgbe ndị mmadụ tinyere aka n'ihu ụfọdụ ọ dị nga ọ ga-agaru ha chọọ ịgbapụta n'ime ya asị ha bi ebe a onye gwara gị na otu a bụ ebe a na-egwu egwu onye gwara gị n'ebe a bụ ebe mmadụ na-anaghị ekpebi ihe o kwesịrị ime tutu ya abata ọ dịghị ebe na-aga mgbe ahụ ga achọpụta na na ha agaghịla oke onye iro ewere ha kwara ngwa ọlụ were ha mee ka ọ masịrị ya n'ihi na ha egbuorola onye iro okpo ịbata n'ime ndụ ha ọ bụ ya bụ ihe kpatara anyị ji na-agụgasị ihe ndị a n'ihi na o nwere ndị ị ga-ahụ ga-eche a onye a na-eme nke ọma ihe a gazierela ya garuonụ nso mata otu ihe si gaziere ya ọ dị onye ga-ahụ gasị ee onye a Chineke gọziri ya ilekwa anya nke ọma ga-achọpụta na chineke gọziri onye dị otu a ọ pụrụ ịbụ na m amaala ihe atụ a mbụ ka m kwugharịa ya ọzọ ọ dị enyi m gara n'ụlọ ha n'ihi na ndị a chineke gọziri ha n'ozuzu oke mgbe ha ji bịa rụọ ụlọ nke ha rụrụ n'ikpeazụ akpọta ndị ha na ha na-efe ofufe ka ha bịa gọzie ụlọ ahụ mgbe ndị a ji bịa rute na-agagharị ebe niile ọnụ ụlọ nke a gara akpọpe ya ha abanye aga gaa n'ọnụ ụlọ nke akpọpe ya ha abanye mgbe ha ji na-abanye n'ọnụ ụlọ ndị a otu nwaanyị si ah ọ bụ otu a ka ụwa dị nchemasị na ọ dị ọnụ ụlọ ndị a na-ana abanye abanye ebe a otu a ka ndị nwe ụlọ si mata ọbụna ndị ha na ha na-efe ofufe ihe a na-eche gbasara ha gbasara nkụta ha mgbe ahụ ka nwaanyị ya ji mee ngwa ngwa cheta na ọ dị ọnụ ụlọ abụọ nke fọrọnụ abanyebeghị ya sị ha biko bịa na ọ fọrọ ọnụ ụlọ abụọ bịachanụ na nke ahụ mmadụ niile bịa agbape ụzọ ahụ ebe aha si a na-aga aga a gachara ya ọ dị ihe mere mmadụ ọ dịkwana ihe mmadụ kụwara aka akụkọ a ga-eji wee bụrụ nke eji eme ihe gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị laghachi n'ihe anyị na-ekwu okwu ya biko ka anyị na-atụgharị uche n'ihe ndị a ọ bụ ka anyị mụọ ihe ka anyị ghọta ụwa anyị nọ n'ime ya ka anyị ghọta ihe ndị pụrụ ịnọchiri anyị ụzọ ka anyị bido n'oge ọ bụrụ na anyị onwe anyị adaghịwo ka ụmụ anyị ghara ịdahie ka ndị na-eso anyị n'azụ mara ihe a na-akpọ mmadụ na chineke nke kere ya imekọrịta ihe na mgbe gị na chineke na-emekọrịta ihe n'ezie ọganiru ndụ ogologo ihe ọ bụla ọ bụ ga-eso gị ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere ya ka ọ gọzie ya ka ọ na-agba ume n'ime njem nke ọ na-eme n'ime ụwa imela onye okenye eze nlewemchi anyị na-echekwutara gị onye ọma na-ege ntị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 7224 ọ bụrụ na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com ma ọ bụ awrnigeria at gmail nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mma anyị ga-ewebatara gị abụ ọma olu ọma ndị Seventh Day Adventist Church Choir ọvụma masa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ndị ahụ nụzọgide otu ma ha ihe ndị ọ na-eme ndị ahụ nụzọgide otu ewerede ihe otu n'ụwa ihe ndị ọ na-emeri ahụ n'ụzọ ihe atụ ewede nsọ ewede n'akwụkwọ ihe dị ndị bụ Jesus. Mary. Maria. omega Seventh Day Adventist Church Choir ọvọma masaa arịrị ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha Jizọs amen unu emeela na abụ nke nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe nwa Chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwanne m nwoke nwanne m nwanyị na-ege ntị ụbọchị taa ọ dị otu ole ekele dịrị jehova n'ihi ma ọ bụghị ya ma ndụ anyị agwụsịala anyị abịakwala ọzọ anyị na-arịọ gị kee ntị n'okwu chineke nke anyị ji bịa isiokwu nke a anyị nwere taa bụ isiokwu tọrọ ụtọ nke ukwuu igwe nkwa na ahaziri onwe onye ahazi ebe anyị ga-ewere ihe ọgụgụ bụ na ndị ikpe isi iri na otu amaokwu nke iri atọ ruo na nke iri atọ na otu ebe ahụ siri otu a jefta wee kwee jehova mkpa sị ọ bụrụ na anyị nye ụmụ amọn n'aka m n'ezie ọ ga-erukwa na ihe ọbụla nke ga-esi n'ọnụ ụlọ mpụta izute m mgbe m siri na ụmụ amọn lata n'udo jehova ga-enwe ya m ga-esurekwa ya ka ọ bụrụ àjà nsure ọkụ nwoke a na-akpọ gilad onye mụrụ jefta site n'aka nwaanyị na-akwa iko ka esi mụọ jefta a na-ekwu okwu ya n'ihi nke a ụmụnne jefta ndị nwaanyị nke jefta lụrụ alụ mụrụ mgbe ha tolitere ha bịara si jefta ị gaghị enwe ihe nketa n'ihe nna anyị mgbe jefta nụrụ nke a o biliri si n'ezinụlọ ahụ gbapụ chee biri n'obodo a na-akpọ Tọb ọ nọ ebe ahụ rue mgbe ụmụ Amọn n'ihi anyị ma na oso na ndị mgbe ụmụ Izrel si n'Ijipt na-alata Amọn si n'obodo ndị ha wekọtara n'ihi Chineke nyere ha ike ime otu a mgbe ha bịara tolite ndị Amọn sịrị ha ugbu anyị chọrọ iwerekwa ihe nketa anyị ihe ndị ahụ unu ji anyị chọrọ ka unu hapụ ha ka anyị were ha mana ụmụ gị lidbara lee anya sị na nke a apụghị mee mana ha adịghị ike ha bịa cheta nwanne ha ha chụpụrụ ha gwara na onweghị ihe nketa Jefta ha chọrọ ya gawa eziga ndị ozi ha gakwuru ya ga gwa ya ka ọ laghachi ka ọ bịa due ha n'agha ahụ ma Jefta ekweghị mgbe ha bịara kwe ya nkwa ihe ha ga-emere ya na ha ga-eme ya onye isi ka o duru ha gaa ka ọ laghachikwa Chefta bịara kpebi ya bịa kwe nkwa o kwere ebe ahụ si Chineke o duru ya gaa unu chetakwa na isiokwu anyị bụ mmadụ ime nhọrọ na-ahazighị ahazi mmadụ kwesịrị tupu ya eme nhọrọ ya ekwuo kpọmkwem lekwa ihe m ga-eji mee ihe a ma ọ bụ tupu ya ekwe nkwa ya kwuo ya ihe ahụ ọ chọrọ ọ bụghị ihe ọ bụla ọ bụghị otu ahụ jefta gara lụọ agha a duru ha gaa lụchaa ya chineke mere ya ebere ya emeri ya mgbe o si n'agha ahụ na-alọta dịka akụkọ anyị maara amara na ndị ikpe isi iri na otu mgbe ọ na-alọrụ onye bịara izute ya bụrụ ada onwe nwa ọzọ nwere ada ya nwaanyị ya etinye mkpu hei nwa imechiọla m isorola na ndị iro m nwa ahụ rịọrọ ya dị ka anyị ma akụkọ a nke ọma ka onye ya ọnwa abụọ ya nwere ọnwa abụọ nye ya ga ya na ụmụ ibe ya n'ihi akwụkwọ nsọ gbara ama na nwa abụ nwa agbọghọ na-amaghị nwoke otu ụmụ agbọghọ anyị na ugbu a na-agagharị na-agaghị eche ka ha ruo n'elu di ma ọ bụ lụrụ di nke aka ha tupu ha agagharịwa nwa agbọghọ abụ nwa agbọghọ na-ama nwoke n'ihi a gwara anyị na ha na-eme ememe a ruo taa icheta nwa jefta n'ihi ọ bụ nwa agbọghọ na-ama nwoke ka onye ọbụla nọ nọ nwere nwa na-eji ụdịrị ihe ndị a na-akụziri ya ihe nwa agbọghọ a gara mgbe ọ gachara lọta nna ya were emezue n'ihi ọ sị na ya agaghị ahapụ ime ihe ya ekwela jehova nkwa na ọnụ ya agaghị alaghachi azụ ọtụtụ ndị mmadụ kwa n'ụbọchị taa na-abụ ha kwe nkwa ha anaghị emezi ya mana jefta na-agbanyeghị ihe ọbụla ọ bụ na-agbanyeghị na ọ mụra m ahụ nye ya o mezuru nkwa ya ebe ahụ anyị were ihe ọgụ anyị ọ bụ ihe anyị onwe anyị kwesịrị ị na-atụgharị uche mgbe niile n'akwụkwọ ndị ikpe gịnị bụ ihe ị mụtara n'akụkọ jefta onye kwere ụdị nkwa otu mkpụrụ nwa asịghị nna ya ka ahụ gbasara gị ị na-ekwe nkwa gị ọ gbasara gị ma onwe m eso m gị kwee nkwa anọ mgbe ị kwere nkwa ebe ịsaghere ọnụ gị kwee nkwa ganụ mezuwe ma ọ bụ nwa ahụ asịghị ka ọ gbafuo kama ọ sị nna ya ebe ọ bụ na ikwela jehova nkwa na-esi na ịsaghepụwa ọnụ kwe nkwa na ị gaghị alaghachi azụ were m ma ihe iji m eme jefta na onwe ya esighị na nkwa laghachi azụ dịka anyị na-ekwu ya anyị na-ekwukwe na-ekwusi ike sị na mgbe ọbụla ị na-ekwe nkwa ọ bụrụ ewu ka ị chọrọ iji mee ihe sị ọ bụ ewu, ọ bụrụ atụrụ sị ọ bụ atụrụ ngachi ihe alọta aga m enye jehova otu puku naira wee tụọrọ ya mma mma ma ọ bụ aga m eji otu nke a ma ọ bụ nke ọzọ na nchịkọta ihe ọmụmụ a ị e gụọla akwa eklesiastis isi ise amaokwu nke anọ ruo na nke ise ya sị mgbe ị na-ekwe chineke nkwa alala azụ na ịkwụghachi ya n'ihi na ihe ndị nzuzu adịghị atọ Jehova ụtọ onye mbụ onye nzuzu onye na-ekwe nkwa na-alaghachi azụ bụ onye nzuzu ọ bụrụ na ị na-ekwe nkwa ha sikwa ebe na ndị ọzọ kwere nkwa ịbụ onye nzuzu ọ dị mma ka ị ghara ikwe nkwa karịa ikwe nkwa ma ya ị dịghị akwụ ya n'ihi nke a nwanne m na eke ntị biko were ikwe nkwa mezuo ya kpọrọ ihe onye nwe m ga-agọzi m ma na-arịọ ka onye nwaanyị nyere gị aka ka ọ dịrị gị otu a n'aha jisọs kraịst bụ onye nwaanyị eme unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio si na-abịara unu ozi nke nzọpụta ezi enyi m ọma na-eke ntị anyị anụwo ihe oriakụ Justina ọnụmegbu gwara anyị n'ụbọchị taa ka anyị gbalịa anyị kwee nkwa ka anyị gbalịa na-emezu nkwa anyị kwere mana chineke onye kere mụ na gị bụ ihe ịma atụ nye anyị chineke kwe anyị nkwa ọ na-emezu nkwa o kwere anyị ka anyị gbalịa na-emezu nkwa anyị kwere n'ime ezinụlọ anyị n'ime nzukọ kraịst ebe ọ bụla anyị hụrụ nwaanyị ka anyị gbalịa na-emezu nkwa ọ bụrụ siri na ị gaghị emezu nkwa ahụ ekwela nkwa onwe onye ga-egbu gị egbu gbalịa na-eme ihe dị mma ka ngọzi chineke bụrụ nke gị n'aha jizọs amen imela oriakụ justina onumegbo onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ chineke arụ ekpere anyị mbụ ka ịhụnanya chineke ngọzi ya na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si ruo anyị ntị n'ụbọchị taa ya ka anyị ji na-asị ọ bụrụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị were obiọma gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma ọma na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị Amen. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo